igbo nna n'ọnọghị ndị eze ndụ mmiri ndụ azụ igbo ndị ọma legbanuchi ugo eberela mgbagbu ee eh, keta abịa m ishila n'uri abịam m ishirila n'uri ye ịhụ naanị ezigbo ori kara aka ri mgbọrọ orere sam kpọfụrụ aka eshigalanụ lechanụ ihe nji eshi akpala m ụzọ ahịhịa dị iche iche akenụ hụga nga woke akpọ king of bitters enweghị ekekara ya ilu elu ụwa oke mara m ya onweghị ekekara ya ilu lekwana ya king of king of bitters ken ya wo mm, ọ dịkwa ka ilu ya ụtazị ụtazị daa ke wụkwa nnene daa ken awụ wụ sent liv nchọnwụ ọhịa m ji eshila nụri henu gị ime na m na ọnịna onye ọla wefu acha efere ya kọment sekshọn ewala onye ọla were cha efere ya ha o ji eriri ma ngaji na ha wefu anụ ya lekwa na he m na-eshila nọ ee rienu hos rienu hos rienu <laughs> aha m enwu mgbọrọ owere arịsa m dị eze n'omenakpa ole ebe nnucha ha akpa ụkpọrịnụ mma ga-zụrụ na ọgwụ e, shuga flọsha ya ara n'ahụ ebe ọla nnu hụrụ unu na-echara acha nna parapa juo afọ hmm? nna na-eri ihe akpụ ụkpa akpọ na re nre nre nre nre nna enwe ike achịchai elekpana ihe m ga eri ma m ga-inye na m aka a ndị china chịkụrụ ụchụ mkpụchụ mkpụchụ nchụnchụnchụm ma etimachi ihe ọ na-awụ niile ihe mmasị mgbọtọ ma ihu were ọgbọrọgwụ mere ri were eri mere mgbọrọgwụ ị hụrụ ihe ya wuri plantin ojii ahụ m chọrọ ishi taa wa gwọrọ ya ka nnu siri bekee shi ahụwụ nini plantain porridge ohi m bịara ishi onwe okpo oji akpọ nnụle anya nna ahụ ahịhịa ndị m wefu achara m ji eshi ya onwe kwu okpo oji akpọ o hmm. ọrụ ịhụkwa delicious mana nwanne m a ah, ọ dị nene healthy ahịrịkwanụ mma ọwụ nini mere nne ji lerila ya ahịa mara asọ mma o jikwa enye n'obi aka awa ime a plantain achaghị acha o ji enyekwala obi aka ndị akọwa mana na ihe gbasara aka ka ekwa aga m ije shimari mana aga m ịkpụpi ka unu nwa azụ nna wụ ashị ahịa mara mma onye ọmarị mma gị hụ kashum jụrụ imeghe emeji anụ ahụ emeji ọkpụkpụ emeji mfe aka emezi akwara ka nnụcha hụ nene muscles e ekwado ahụ ya ga-ewere ya na-eri tiga ya usoro nri gị ime otu izu ụka geri ya ugboro atọ ugboro anọ onwe ihe ọjọọ onye ọma ị mara na ashị ekwa ị nwekwara ike iwere mm, unu na ojii na ha ya mkpanaka nga nnule gị anya jee mee nini gbochie ọsa ọsọ ihe ọma isi mkpa m nga ọ sara ịkpa ha ọmaọwụ ihe na ya ame ya afụ gị afụ gị ose ime afọ ọnya n'ime ahụ onye n'ime afọ ya afụ gị zezezezeze ha họrọ gị mma ma ga enwe oku planti ya wụnụka acha ha acha ị ga-iwe mkpụrụ abụọ ọkwa n'otu mkpụrụ saa ya mmiri gbujacha ya uru uru uru uru tiga ya ime iko gị ga-enweghị ụbọchị na gị jee chọọ m uduo were ihe ọla ị nwere plastik alaka ọbụla ga-ewere ji baa ya ya ma abalị otu abalị gị bama ya ka ịchọ ọrị nna mma ụrụrụ ga-agbara ya otu kọp anyasị ga-agbarakwụkwa ya otu kọpụ ọzọ were ji na-enye n'onwe gị aka bekee ị mara na ekwa ka ụkwa a na-achịkwa n'aka ugwu ya agba kpịrịkịtị mkpịrịkịtị mkpịrịkịtị m nwoke niile ee ndị nwoke na-ebe akwa anwụ emejiga ahụ ama ndị nwaanyị mma ga aka chanwụ emejiga ha ama ma ị nwere unine ojii ị ga iji nye n'onwe gị aka mana onye ọma lebakwa n'onwe gị anya ahụ nwoke jelekwanụ ma ị nwere nje jelee ma ị nwere infekshọn jelee ihe inye gị nsogbu hmm? otu ụbọchị ga-ewefa gị iji kechaa ga eji ebe eji eme nyocha eje nyocha ga-ahụcha ụmụ ọrịa ndị ọsịsa chụma ewere ọbara gị swap test lee ka ọwa bụ elee gị mara merekwanụ ndụ nwanne m amara ihe mere amadịarị makwa n'ike ọkpa ịgụrụ gaba were ọgwụ infekshọn flọsha nye n'onwe gị aka gị na na-eri ihe rịa aṅa akpa ya arụ ọrụ ya onye ọma masa ha eji eme increase libido plantin ojii ịkpa hmm. abịa mel fertility agbalịkwa o ji enye aka gbalị spam elu mee spam arịrị ndụ iwala mekwa ya ezuzu ọnụọgụ gị kpụma nwaanyị ime mana jee wetuo isi nwa gị ịmasị eh, egbutuo osisi anyanwụ achabaa gị weta ha họl ị na-arịrị ya na-enye gị aka ahụ onye nwere shuga onye nwere shuga onye nwega diabetes ha ewedu ọ ga na-eri ya shichaa ya kpa e, e, agwaragwọ plantain ya ahụ kpa ahụ daa hụ nna ya ya were king of bitters ike gburu onwe ya ilu were jee mee ya akwụkwọ ori ya kpamkpamkpam ga-enweghị ukeni asị nna m nnụ kụma na ezigbo ahịhịa nganụ nna ajụ nna na-akụ ha enwe uru ọbara ha enweghị medicinal value nna ajụ ga-enwere king of bitters were ụtazi ụtazi ọ dị aka ilu ji akwụkwọ ori ya ga-enwe ụtazi were nchanwụ ga-enwe nchanwụ were ụgụ ji ya iwe ala ga na-eri ụdịrị uri ya na-enye n'ahụ gị aka emeji ahụ gị ga-ama mma ekpa ga-akpa ike gị na-eri ya gị riri ndụ nwụkụ na-eri unine ojii ewe wewe ụdịrị ike ị ga na-akpa ọwụdachi <laughs> onye ọma ya wuo ya biko wefacha na efere na achọghị m ikwuru uche ma meje shie ya nna biko zụmana m na ojii ekpula ya ekpu gị bido rime ya mgbe anya na-achakwu gị gaa masha ọchakwu na gị gaa na were ya rie ọrịa ụzọrọ iche iche eji eri ya kpọọ nga anyị aga agwọ ya agwọrọ agwọ kpọọ nga aga hụọ ya ahụọ were granọt jee taa ya ṅụọ mmiri onye ọma gị wuo ya ewuo efada gị ose ose tiga mmanụ gị afọ olonius <laughs> tie ya mma eh, gị chọga eti ya mmanụ ga chọkwa gị ji mmanụ aṅụ je desuru ya na-eri ya agba gị ume ga arụ ọrụ ezinụlọ kpara ahụ ịhụnada hmm, garịrị mma ile anya gị chịkwa na usoro ndị ka ha gaa gị irifu ya ngeji ya mere tii ngeji ya mere tii yes ozugbo anyanwụ chago ugbu họl iwefere ji anyanwụ ga-ịgbakọ ọsịsọ gị saa ya mmiri ka ọtụcha papapapapapa ga-agbasa ya anyanwụ achakpụọ ya ya kpọọ kekerereke kapaji ya ndenji ndenji na-akpọọla gị ya agba ntụ otu okpokpa ga ekuru nene otu ngaji ngaji bụ otu ime iko gị wụ bụ were nwa mmiri gbagara gbana agbaza tii ya mmanụ aṅụ ịṅụọ na tii ịṅụọ na tii nwanne m